Luk isi nke iri na iteghete o wee baa na Jeriko na-agabigakwa n'etiti ya ma lee otu nwoke a na-akpọ aha ya zakios onye ahụ bụkwa onye isi ọnụ ụtụ onye ahụ bụkwa ọgaranya o wee chọọ ụzọ ịhụ Jizọs ịmata onye ọ bụ ma ọ pụghị n'ihi igwe mmadụ n'ihi na o ogologo o wee gbaa ọsọ gaa n'iru wee rigo n'osisi sikomo ka ọ hụ ya anya n'ihi na ọ gaje ịgabiga n'ụzọ ahụ mgbe jizọs bịaruru ebe ahụ o wee lee anya n'elu si ya zakiọs mee ngwa rịdata n'ihi na aghaghị m ịnọdụ n'ụlọ gị taa o wee mee ngwa rịdata werekwa ọṅụ kpọbata ya mgbe ha hụrụ ya ha niile wee na ata sị ọ bara ịnọ ọnọdụ abalị n'ụlọ nwoke bụ onye mmehie Zakịọs wee guzo si onye nwe lee onye nwe anyị nkera ihe m nwere ka m ga-enye ndị ogbenye ọ bụrụkwa na a naara m onye ọbụla ihe site na ebubo ụgha m ga-enyeghachi anọ anọ Jizọs wee sị ya taa ka nzọpụta bịaruru ụlọ a ebe ya onwe ya bụkwa nwa ebraham n'ihi na nwa nke mmadụ bịara ịchọ na ịzọpụta ihe nke furu efu ma mgbe ha na-anụ ihe ndị a ọ tụkwasịtụ ilu n'ihi na ọ nọ Jerusalem nso na n'ihi na ha na-eche na alaeze Chineke gaje ịpụta ihe ngwa ngwa ya mere ọ sịrị otu nwoke amazuru aha ya gara ala dị anya ịnara alaeze nye onwe ya na ịlaghachi o wee kpọọ mmadụ iri n'ime ndị oru ya nye ha ọgụ paụnd abụọ na iri si ha zụọ n'ahịa ruo mgbe m ga-abịa ma ndị obodo ya kpọrọ ya asị ha wee zie ndị ozi gaa n'azụ ya sị anyị achọghị ka nwoke a bụrụ eze anyị o wee rue mgbe ọ laghachiri ọzọ mgbe ọ natasịrị alaeze ya na ọ sịrị ka a kpọọ ndị oru ahụ ndị o nyere rii ego ahụ ka ha bịakwute ya ka o wee mara ihe ha zụtara rii n'ahịa onye mbụ wee bịa n'iru ya sị onye nwe anyị paụndụ ise nke gị abawa uru ọgụ paụndụ abụọ na iri o wee sị ya ị mere nke ọma ezi oru n'ihi na ahụrụ na ị kwesịrị ka a tụkwasị gị obi n'ihe dịkarịsịrị nta gị bụrụ onye na-achị obodo iri nke abụọ wee bịa sị onye nwe anyị paụnd ise nke gị abawa uru oru paụnd na ise o wee sịkwa nwoke a gị onwe gị bụrụkwa onye isi nke obodo ise oru nke dị iche wee bịa sị onye nwe anyị lee paụnd ise nke gị nke m debere n'akwa n'ihi na atụrụ m gị egwu n'ihi na ị onye aka ike ị na-eweli ihe ị na-atọgbọghịrị ị na-ewekwa ihe ị na-agaghịrị ọ sị ya m ga-esite n'ọnụ nke gị kpee gị ikpe ajọ oru ị maara na mụ onwe m bụ onye aka ike na-eweli ihe m na-atọgbọghere na-ewekwa ihe m na-agaghere n'ihi gịnịkwa ka ị na-ejighị were ego m nye ndị na-agbanwe ego mụ onwe m ga-anarakwa ya n'ụma mgbe m bịara o wee sị ndị guzoro nso napụnụ ya paụnd ise ahụ were ha nye onye nwere ọgụ paụnd abụọ na iri ahụ ha wee sị ya onye nwe anyị o nwere ọgụ paụnd abụọ na iri asị m unu na onye ọbụla nke nwere ka a ga-enye ma onye na-enweghị ọbụna ihe o nwere ka a ga-anapụ ya otu ọ dị ndị iro m ndị a ndị na-achọghị ka m bụrụ eze ha kuta ha n'ebe a wee ha n'iru m mgbe o kwụsịrị okwu ndị a o wee na-aga n'iru na-arịgoro Jerusalem o rue mgbe ọ bịaruru Betfagi na Betani nso n'ụzọ ugwu a na-akpọ ugwu Olive na o zigara mmadụ abụọ n'etiti ndị na-eso ụzọ ya sị jeenụ n'obodo nta nke dị na ncherịta iru unu mgbe unu na-aba unu ga-ahụ n'ime ya nwa ịnyịnya ibu elibewụrụ nke mmadụ ọbụla aka anọkwasịghị tọpụnụ ya sekpụta ya ọ bụrụkwa na onye ọbụla ajụọ unu sị n'ihi gịnị ka unu na-atọpụ ya unu ga-asị otu a ọ dị onye nwe anyị mkpa ndị e zigara wee jee hụ dịka ọ gwara ha ma mgbe ha na-atọpụ nwa ịnyịnya ibu ahụ ndị nwe ya wee sị ha gịnị mere unu na-atọpụ nwa ịnyịnya ibu ahụ ha wee sị ọ dị onye nwe anyị mkpa ha wee sekpụta ya nye Jizọs ha wee wụkwasị uwe ha na nwa ịnyịnya ibu ahụ wee tụkwasị Jizọs na ya mgbe ọ na-aga ha wee tụsaa uwe ha n'ụzọ ma mgbe ọ na-abịaru Jerusalem nso ugbu a n'ụzọ nrịda nke ugwu oli ọra ndị niile na-eso ụzọ ya malitere ịṅụrị ọṅụ na iwere oke olu too Chineke n'ihi ọlụ niile dị ike nke ha hụrụ hụrụrị sị onye akọziri akọzi ka eze nke na-abịa n'aha onye nwe bụ udo dị n'elu igwe udo dị ụfọdụ n'etiti ndị Farisii wee si n'igwe mmadụ ahụ sị ya onye ozizi baara ndị na-eso ụzọ gị mba o wee zasị asị m unu na ọ bụrụ na ndị ekpuchi ọnụ ha nkume ga-eti mkpu mgbe ọ bịaruru Jerusalem nso o wee hụ obodo ahụ wee kwara ya kwasị ọ bụrụ na ị maara ụbọchị a ọbụna gị onwe gị ihe ga-eweta udo ma ugbu a ezonarịrị ha n'anya gị n'ihi na ụbọchị ga-abịakwasị gị mgbe ndị iro gị ga-egwu ekpe na ịga imegide gị nọgidekwa gị gburugburu jigidekwa gị n'akụkụ niile tụdakwa gị n'ala na ụmụ gị bi n'ime gị ha agaghị arapụkwa n'ime gị otu nkume n'elu nkume ibe ya n'ihi na ị maghị oge nleta gị o wee baa n'ụlọ ukwu Chineke malite ndị na-ere na-asị ha edewo ya n'akwụkwọ nsọ si ụlọ m ga-abụkwa ụlọ ekpere ma ụlọ onwe unu mere ya ọba ndị na-apụnara mmadụ ihe o wee na-ezu ihe kwa ụbọchị n'ụlọ ukwu Chineke ma ndị isi nchụàja na ndị ode akwụkwọ na ndị isi nke ndị Juu na-achọ ụzọ ịla ya n'iyi ha ahụghịkwa ihe ha ga-eme n'ihi na ndị Juu niile nọ ya nso gburugburu na-anụ okwu ya